Amela, Abraham, who made the erosion? Made the erosion because when you need another church, I give the children of God, load to load. Ẹgbẹ́ ẹni tuntun ẹni máa dọ̀ ọ́ jíjá, ẹgbẹ́ ìwòtá máa ọdún máa tọ́ wa ló fọ́ náà. Oh. when Amen. Um, ètò pàǹgẹ́lẹ́ mọ̀ ọdún mọ̀ àfọ́n. ọjọ́ ọjọ́ kàná wọn òkè bayelsa ebe oyi. Rivers. Uwe ya na mọdụ mebe. Tọpụra ya, gbagwere n'otu na zila. Okay. Um, DJ. DJ ignition. Ah, ya, ya were ọjị. Were otu ọjị department kan na bi bɛ ka ne yɛ bonya ne mo mo yi na bonya ne sɛ yɛ ka fight ne corruption ok mɛ ka sɔ lóru ya very good ok um, nyɛ ne principal ka awɔ kasi ahɔdi a kɛyɛ ne ba ne wo. DJ, are we ready? permit me to usher them in. Thank you. ka yɛabɛma anyị mma asụana itin mana tupu ọ na-emeghịte ha aga m eburu ụzọ nye our chairman microphone onye anyị chairman's opening remarks my chairman sir. ndị Igbo unu abịala ee eh. unu abịala ee eh. Kelewan ndị Naijiria kelewan ndị niile gbazuru nga na kpozuo oge bikoro obi dị m ụtọ n'ụtụtụ na maka nzukọ ndị Igbo nọ na Amerịka na anyị bịara ime ebe a taa bụ ihe gbasara ihe gbasara omenala ndị Igbo anyị dị na mkpa ihe gbasara ụmụ anyị ụmụ ndị anyị mụwara ala bekee ụlọ hụrụ onye akụwa na-abụ nwaanyị nwoke and ya butu ọnwụ ma ndị Igbo na-ajụwasị ma ọ na-alụkwa ya mụ onye m amaghị ihe ọ na-ekwu Igbo mụ ụfụ anya bata ya na ọ sụrụ Igbo and ya sụọ ọ dịghị asụ wit asent otu ihe ga anyị uru otu anyị bịara n'ala bekee ya ga dị ka anyị akpọrọ ere ɔde bɔ ɔtaa ɛhyɛ ala ɔwɔ anyi mɔtɔ ɔmo anyi ewe ike ịmata ebe anyị si bịa ụmụ anyị enwe ike ịmata omenala igbo ụmụ anyị enwe ike ịlụkata onwe ha n'otu n'otu n'ike chineke ka a na-emewara ugbu a karịa oke ọ dị n'oge mekɔrɔ kɔforɔ wɔ aka nyɛ dɔrɔ naa abalɛ ɔkò ịga kwadere ndị nzukọ igbo usa incorporated na ọha n'ukwu maka ememme nke abụọ kemgbe ebidoro nzukọ ndị igbo and otu n'ime ha chọrọ ha imenwụ ịbịa tinye ebe a na-amụta ihe ịmụta okwu Igbo ebe a gara ara akụziri ụmụ anyị ka esi asụ okwu ụlọ anyị ihe ahụ a na-akpọ kọlchọ ebe kọlchọ anyị dị ga-abụrụla ala bekee eladị n'ụlọ kwuola nwanne gị obere mkpụrụreyo e, asa anyị na bekee ụmụ anyị nọ n'ala bekee ihe ọrụ dịrị mụ na gị wụ ime ka ihe gbasara ndị Igbo kọltọ ndị Igbo hapụla ifu ọhịa ụmụ anyị mata ya a na-enweghị ike ịmata kọltọ maama na ka esi asa asụsụ anyị omenala anyị dị mkpa na ụmụ anyị obi dịwe mma ma ọ bụrụ anyị nwa bụ nne na nne ọ bụ anyị nwa bụ ndị ọ dị n'aka ọ bụ anyị nwa bụ ndị ga-egwu ụmụ anyị si lekwa ihe kwesịrị ime ma anya ma anya ekuziri ụzọ agaghị ịma ihe bụ ihe kwesịrị ime So anọ n'oge abalị a na-arị onye ọbụla bịara ebe a so onye na-eduru unu ya gbasa ochie ya kwụọ ụmụ ya na o nwere ihe dịka nzukọ ndị Igbo nọ na histri ebe a na-akụziri ụmụaka ka esi ekwu okwu Igbo biniko ndị ụlọ anyị si na ofe mara mma ọ bụ ego na-ejiri sie and ndị nzukọ igbo a n'ime ka ha nwee ike imezi ebe a ka a na-akụzi ụmụ anyị asụsụ anyị aga m enye ndị nnyemaka nnyemaka siri ike so ebe a kpọrọ anyị n'oge abalị a onye ọbụla na-enye aka n'akpa ya wepụta ha ọbụla dị n'ile obi were nye ha ha were ntinye aka mee ha n'ihi na n'ọbụ ị na-eme ka e were ebe ụmụ anyị mata ebe anyị si bịa ọ bụghị ihe furu ọhịa ana ana m elekwa anya sị na ndị niile wepụtara ego ha n'abalị a were nyere ndị nzukọ a aka na chineke ga-abịa nọnyere unu n'aha jizọs biko dị ka chineke mezie okwu a alama amali nso igbo a wa wa biko mc gadara microphone ndị owo. Biko, nyere m aka ka kọrịta m anya ya ka ụmụ Chineke biko. us take some moment to get our food. Ladies and gentlemen, uh, ladies and gentlemen, uh, on behalf of uh, Nsuko Ndibo and the inauguration of Umota Ndibo, I welcome all of you. Uh, before I begin, I want to start with a little bit of introduction. In 2008, I was heading to Nigeria through France. At the airport, I asked a French guy, where is the restroom? he responded to me in French. I said, I don't understand what you said. And this is his response. It is unpatriotic to speak any other language other than French. I thought about it. I thought about it. It didn't end there. Last year, a Oromo community of Ethiopia, every year, that community we have uh, a sort of reward to their graduates, high school and the universities. They introduced me and started speaking. Guess what? An Ethiopian child born here was translating whatever I'm saying in Ethiopian language. It didn't stop there. When I was in high school, I know some of you probably heard about a Ghanaian born around 1800, Dr. Agro. He said, a people that don't value their color is not worthy to live. If you go home now, talk to some of your rich friends who live in Lagos, who live in Meduguri, who live in Malaysia, Enugu, when they come to the village, Their children, most of them don't understand your language. Now I ask myself, what does that mean? What does that mean? It tells me that what it means is that our people generally do not understand the meaning of culture. A culture is the way people handle their things. But you cannot pass on your culture if you lose your language. What we have lost, yes, what we have lost is that we have lost our identity. We have lost our culture. And pay attention to this. All of us here write English language better than our own language. But what I guarantee you is that when you talk to me in Hebrew language, I understand you better than English language. What does that mean? It means that when a society doesn't value its number one language, it affects their development. Watch what is going on all over the world. If you come to the United States and join the US Army, the first thing they're going to do is to make sure you understand and speak English language fluently. So that when people communicate to you in the war front, there is nothing like but or if around it. Now, how do we resolve all this? What this good people is doing? Friends, stand up and be recognized. Give this man a round of applause. Give him a round of applause. Um, if you go to Virginia, they have what is called Igbo village. The Commonwealth of Virginia gave the Igbos in Virginia land where they built what France has started here. If you go to Boston, they have what France is starting now, Igbo school, from K1 to K12. In fact, the headmaster happened to be my friend Benjamin Adoba. So, ladies and gentlemen, this Houston has the greatest number of Igbos and arguably Nigerians in the United States. So, it's very, very important that we make sure that our children understand our language. Let me read this with you before I go. Last year, I went home. My village summoned village meeting from young and old, including my mom, who never went to school up to today. While we are in the meeting, I noticed that some of my friends who live in Lagos, they do Enugu or Nation, they incorporate English with Igbo language. Now I'm sitting down, If ekwere maybe. Wee sị ndị be anyị, ọwụ na unu ma ndị na a na-eme ka ọ na English n'oyibo why use wee sị my mom na ọda women dị ka ha ha na dedimiti ha wee shout nwa ahụ gwawa ha na-eto a ka ha na-emesi ndị na na-achụ ha ihe rededaniti Now, uh, the point I'm making here is this. I have lived in this country for 33 years. Now, no, I'm a maso ọkpọtọrọkpọ Igbo banyere na mo na America if I enter classroom I speak English me the end by I saw me Igbo I see no reason <clears throat> excuse me nwa m bụ Nigeria onye Igbo aga na asụ Igbo in case you guys don't know I left uh, a quiz for all of you here ifezi ama onye nwe Igbo bụ Igbo proverbs and idioms case you don't know ndị igbo enwere vocabulary bịa ahụ bịa n'olu igbo but ihe igbo dictionary bụ igbo idioms and proverbs ọnya mmanụ izi iri okwu now i want to once again encourage every one of us young and old to biko support ife this gentleman na-eme eh? because it is extremely important if we want to maintain Igbo tradition, Igbo cultural gravitas, we must teach our children that it doesn't matter whatever they read. Where is school then? Where is school again? The guy that came here and uh, who is in the school, he shall be well with you. Give that guy a round of applause. I was mesmerized when you were fluently How many years? Three months. Three months. Imagine what will be in about a year. Congress and friends, ladies and gentlemen. With men and one your village, Abraham Madam, they are also teaching Igbo here. And this guy has now established academy worthy of emulation. It shall be well with you. Thank you very much. Let's support him tonight. Let us support him tonight. Because am a one rara bitere na ofu onye si na english mex igbo rari and ụkwụ aha eme agala ndị igbo anya ọ na-agbanye mmiri to become more capable than the pope Kamu enwere beri eji ekwu okwu igwe ini? onye isi anyị nze ma Yes, thank you. Um, only sharing awo chairman ọmọ yẹn sawọlá àkókò ebu ebu chana amutula aga wọn ozi ka aga bọọlụ m ka kama aga fana instruction ọhaneze ndị ọma a ugo. nso bụ ka anyị nyere prins aka ka ebe a na-eme ihe mmụta bụrụ ihe ga-abụ gidigbam onye isi na-eme ka mmanya ka m nwere igwe eji ekwu okwu wee nyefee our chief launcher bikonu na-akụ na ka m nwere igwe nyefee maazị

everybody for showing up this evening. It's part of a heavy, heavy rain. I was on the road for four hours to make it here. And since uh, Prince arrived in Houston, I have been doing this work. I have tried to encourage him so I am so delighted that uh, all of you are here. And uh, I want to thank you very, very much for showing up. And I'm extremely proud and happy that we have this many people that show up in spite of the rain. Here, prisi in eme dị nnukwu mkpa. Our keynote speaker has already made some important references. And uh, as you all know, any language that doesn't grow tend to die. By the law of nature, anything that doesn't grow begin to die. When it comes to Igbo language, the vocabularies of Igbo language have not been increasing for over a period of time now. And the UNESCO study also indicated that the Igbo language is dying. We have enough